Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 12. Dialogue for Listening. Ole ihe ị chọrọ? Achọrọ m rice la anụ ọkụkọ. Ị ga-akwa ịṅụ ogiri? Aga m ịṅụ mirik. Nwere ihe ọzọ ị chọrọ? Mm, imele. Mhm, unu nwere sigaret? ee ole ọkpa ka ị chọrọ achọrọ m basikụl wetakwara m machis ọ dị mma m ga-ịkwụ ụgwọ ee ngwa nje wetara m chenji ndewo Dialogue for practice with build-ups. Olee ihe ị chọrọ? olee ihe ị rice rice achọrọ m rice laa n'ọkụkọ ọkụkọ achọrọ m rice na anụ ị ga-akwa ịṅụ ogere ị ga-akwa ịṅụ ogere milk mirik aga m ịṅụ mirik aga m ịṅụ mirik inwe inwe ọzọ ọzọ nwere ihe ọzọ ị chọrọ

mhm unu nwere sigaret mhm unu nwere sigaret ụkpa ụkpa or ọkpa ọkpa ee ọlọkpa ka ị chọrọ ee ọlọkpa ka ị chọrọ bicycle bicycle achọrọ m bicycle achọrọ m bicycle iweta iweta wetakwara m matches wetakwara m matches ọ dị mma ọ dị mma ụgwọ ụgwọ nga ịkwụghị ụgwọ nga ịkwụghị ụgwọ ee ee ngwa ngwa ngwanị ngwanị ngwanị jee wetara m chenji ngwanị jee wetara m chenji ndeewo ndeewo ndeewo ndewo Dialogue for practice without build-ups. Olee ihe ị chọrọ? Olee ihe ị chọrọ? Achọrọ m rice laa anụ ọkụkọ. Achọrọ m rice laa anụ ọkụkọ. Ị ga-akwana ịṅụ ogere? Ị ga ogere? aga m ịṅụ mirik aga m ịṅụ mirik nwere ihe ọzọ ị chọrọ nwere ihe ọzọ ị chọrọ mm imeene mm imeene mhm unu nwere sigaret

ọ dị mma ọ dị mma m ga-ịkwụghị ụgwọ m ga-ịkwụghị ụgwọ ee ee ngwani jee wetara m chenji ngwani jee wetara m chenji ndewo ndewo Dialogue for comprehension. Lee ihe ị chọrọ. Achọrọ m rice na anụ ọkụkọ. Ị ga-akwa ịṅụ ogiri? Aga m ịṅụ mirik. Nwere ihe ọzọ ị chọrọ? ene? Mm-hmm, unu nwere sigaret? Ee, olee ọkpa ka ị chọrọ? Achọrọ m basikụl wetakwara m mashis. Ọ dị mma. M ga-ịkwụwa ụgwọ? Ee. Mgbe anyị m chenji. Ndewo. Drill 12.1, variation drill on a basic sentence. Achọrọ m rice la Ede. Achọrọ m ede la anụ. Ya. Ọ chọrọ edela anụ. Nri. Ọ chọrọ nri na anụ. Anyị. Anyị chọrọ nri na anụ. Miriki. Anyị chọrọ milik anụ. Ha achọrọ ha milik anụ. Mmiri achọrọ ha mmiri na anụ. Amakọ Amakọ chọrọ mmiri na anụ. Mịnkwụ Amakọ chọrọ mịnkwụ na anụ. Rice Amakọ chọrọ rice na anụ. anyị anyị chọrọ rice anụ ji anyị chọrọ rice na ji mụ achọrọ m rice ji ha achọrọ ha rice la ji ya ọ chọrọ rice la ji ede ọ chọrọ ede la ji ri Ọ chọrọ nri na ji. Miliki. Ọ chọrọ miliki na ji. Mmiri. Ọ chọrọ mmiri na ji. Anyị. Anyị chọrọ mmiri na ji. Amakọ Amakọ chọrọ mmiri na ji. A A chọrọ mmiri na ji. nkwụ Achọrọ m nkwụla gị. Ede. Ha chọrọ edela gị. Mmị. A chọrọ edela mmị. achọrọ nri na mmiri miliki achọrọ miliki na mmiri anyị anyị chọrọ miliki na mmiri M achọrọ mmiri gịlamị mmiri achọrọ mmiri na mmị ha achọrọ ha mmiri na mmị

ngwọ Amaka chọrọ mmiri nkwụla ngwọ Drill 12.2, variation drill on a basic sentence. Aga m miliki. Ịzụ. Aga m miliki. ire aga m ire miliki gị ị ga ire miliki ya ọ ga ire miliki iwe ọ ga-iwe miniki inye ọ ga-inye miniki ndụ obodo gị nye miliki? Unu? Unu gị nye miliki? Iweda? Unu gị weda miliki? Drill 12.3 Sample sentences without substitutions, illustrating aza and aza. Useful words. Mar. Mar. Ibiahu. Ibiahu. Ndakere. Ndakere. nwatakịrị nwatakịrị ụmụ ụmụ ụmụdakịrị, ụmụdakịrị, agaghị m ibi ya ọzọ agaghị m ibi ya ọzọ

Ihe ọzọ ga-ime? Achọrọ m onye ọzọ. Achọrọ m onye ọzọ. Ọ dịghịrị onye ọzọ mma. Ọ dịghịrị onye ọzọ mma. ọ bịahula ọzọ ọ bịahula ọzọ or ọ bịahula ọzọ ọ bịahula ọzọ ọ ga-ikwu ọzọ ọ ga-ikwu ọzọ akịrị ọzọ abịala Ụmụdakịrị ọzọ abịala mara ọzọ ọbịakwala mara ọzọ ọbịakwala ọzọkwa Ọzọkwa, anụrụ m ọzọ, anụrụ m ọzọ, anụrụ m ihe ọzọ, anụrụ m ihe ọzọ. Ị nụkwala ọzọ? Ị nụkwara ọzọ? Or. Ị nụkwara ọzọ? Ị nụkwara ọzọ? Ị nụna ọzọ? Ị nụna ọzọ? Or. Ị nụna ọzọ? Ịnụnụ ọzọ. Drill 12.4 Variation drill on a basic sentence. Were akwara m matches. Ya. Were akwara ya matches. Ọzọ. were akwara ọzọ anyị were akwara anyị ọjọ amakọ, were akwara mako ọkpọ ọjọ were akwara nwa gị wetakwara nwa gị ego wetakwara nwa gị ego ndị ọgọ gị werekwara ndị ọgọrọ ego miriki werekwara ndị ọgọrọ miriki nwunye m werekwara nwunye m miriki rice bịakwara nwunye m rice chinyere bịakwara chinyere rice anụ were akwara chili na anụ nne gị were akwara nne gị anụ tọrọ were akwara nne gị tọrọ ikpe ikpe tọọ End of Unit 12, Tape 1. Continue on Tape 2.